first of all vidio m chọrọ imeki this video i want to do right now onye ọwụna mere m insult onye ọwụna mekatara mee m insult in this video that insult will go back to that person one million times ihe m chọrọ ikwu n'ahịa niile n'ahịa na soshal midia maka ndị igbo ndị igbo na faịtị onwe ha ndị igbo kpọrọ onwe ha asị ndị igbo kpọchichara onwe ha asị eh like i've never seen ka ihe bụ onye igbo pụta ọ na-ekwutọ onye igbo ibe ye ọ na-ekwutọ onye igbo ibe ye. ịpụta isi onye nke pụta n'iji ego karịa onye nka this person iji ego karịa dis village village go ka this village ọkwa the same igbo land unu na-achọ biafra unu na-achọkwa biafra unu pụta unu na-akọta onwe unu unu ọfụgo onye yoruba ya pụta na-akọgheri ihe ahụ unu na-akọgheri unu na-achọkwa biafra biafra will not come until igbos love their selves. biafra will never come until the igbos start to love their self. if the igbos don't love their self, god i don't pray for biafra to come because that will be another world war between Igbos, their own self. They will fight their own self. They will destroy their own self. They will kill their own self. And they will bury their own self. Because ha like onwe ha. Ha like onwe ha mancha. There is no one love, no one love between them. They don't love themselves. They are just beating around the bush. They are looking for Biafra. Unu na-achọ Biafra. Enye unu Biafra kita. mkpa akpa. Ma ọ bụrụkwa mkpa Mkpakpa akpa. Like. Seriously. All those rubbish. ndị Igbo ji onwe ha eme chai ọnọkọta kịta onye Awụsa abịa si ebe nsi anyị ji ego ebe onye nke ọzọ si o ego ha ha ego na the village Like, that's rubbish, man. That is so, so discriminating to say. Keka onye Igbo pụta. Ha kpọchicha onwe ha asị. ụlọ mfugo ka onye kaduna pụtara na-asị ee anyị nwabụ kaduna anyị ji ego karịa onye kastina kekwana onye bụ kastina ka eke ndị nọ n'ebe ahụ na mfugo onye yoruba ya pụta na-ekwuda rọbish ọkwa ọkwa ha pụta ha si ndị igbo pụọ na be ha ndị igbo pụọ na ndị igbo pụọ na a na-achụpụ anyị up and down ndị igbo na-akpọrọ onwe ha asị asị ahụ anyị kpọrọ onwe anyị ọ ya ka ndị mba ahụ ji were abịa abịara anyị ọgụ fisikali psychologically and mentally were atọmenti anyị bụ ndị Igbo were aga free because anyị alaikighi onwe anyị anyị alaikighi onwe anyị ma ncha nekwa ihe dat na-ekwu na social midia ka ihe bụ aha ya sef odumeje ịkpọrọ onwe gị a pastor a christian a man of god kama ị ga esi kristeniti. ọ bụrụzie onye igbo ndị igbo ibe gụ ka ị ebupụta na social media na-akọ all those things that is not good it doesn't show love at all it doesn't show maturity as well we don't have love between ourselves onye awụsa ya apụta lidis a na-eti onye awụsa ibe ya lidis ọ ebe ahụ ọ na-eti zomana chọọ ka ọ sevuo nwanne ya nwoke ahụ na-asụ awụsa like him ịbụrụgodu onye mba na-asụ awụsa onye awụsa ya lọvụgo but ma ọ bụrụ na onye igbo ọ kwụrụ ebe ahụ na-ene ọ mewe vidio ọ gbapụ hapụ nwanne ya ebe ahụ ọkwa anyị na-achọ biafra anyị na-achọ biafra but ndị ahụ anyị na-eje anada biafra ha fụrụ anyị like nothing because why we don't love ourself anyị pụta like this anyị a na-etinye onwe anyị n'ala na-etinye onwe anyị n'ala ka onye ọwụla na-azọrọ na-azọrọ ụkwụ na-agafe like seriously this is bad this is so bad this is what i'm always saying that biafra ya ha bịa until ndị igbo like onwe ha join your hands together as unity for the protection and for the love that we show for ourselves and for the people around us before Biafra Bia. Our ancestors ma ihe can it delay this Biafra? We never can tell. We never can tell. We never can tell. But at the end of the day, what are we doing to create example for our children and for ourselves and for our environment and those people fighting us? Nothing. Oh, unye no no no no no. Uche o like this ọpụta. Amụrụgo na ba? ma ọ bụrụ na abụghị na aba nna ịbụ imụgụ amụrụgụ na ọnịcha ma ọ bụrụ na amụghị na ọnịcha nna ịbụ mụgụ nna ibu mugu what non-entity comment what an illiterate comment what a is stupidity thing to say like so stupid it's so stupid like imagine onye igbo pụta ọ na-agwa onye igbo ibe ya ma ọ bụrụ na amụghụgo na ọnịcha nna ibumugo ma ọ bụrụ na amụghụgo na aba nna ibumugo ijekwara skuulu mkpaakụ ijekwara nke a na-eyi white uniform nke ihe a na-akpọ ya sef stupid so so stupid stupid like it's, it's crazy I am proudly Igbo. But if we don't love ourselves, I don't think Biafra will come. The way I'm saying it. Biafra will not come. Oya can they British jiwere jide Biafra. Hekwe he release here. Because why? How fugo ayi na ya standing very well. We don't. we don't nke support sọpọtụrụ biafra ọsọsọ America turkey and who again egypt America turkey egypt russia british enyeghị unu okweghị ekweghị release ya they are the one that colonize us but they never want to do it ndị britain pụrụ na eu ha na eu nọ together ha si na ha chọrọ ịpụ na EU na ha chọrọ ịnọrọ onwe ha otu a amerịka si were nọrọ onwe ha otu a ọstrelia si were nọrọ onwe ha otu a kanada si were nọrọ onwe ha ha mee election tụọ the first election ha winie ha winiri ndị eu bịa si ha kwụọ ụgwọ ahụ niile ha ji ha kwụta ụgwọ ahụ ha ji ndị britain na-eme like this because eji ha ego ahụ then ha tụkwa election ọzọ ma ndị mmadụ ye change mind for wia a mere election ahụ for three times and ihe na-apụta na that election is we want to live on our own How ha were pụọ were pụọ in peace were pụọ na eu in peace and not in pieces december 2020 december this year can united kingdom yano nọ ha a single country Oboro, how ha nọzighị na eu ha bụzi hụ europe ha bụzi their own country ọkwa ha koloniziri naijiria ọkwa ha buru jiri biafra were join ya naijiria si after how many years then ha ha enwe their freedom but that freedom now ndị biafra gị a upon the people nwụgoronụ in that thing what is the result nothing nothing ihe ha nọwo ka ha na-eri anyị okpogho mmanụ ahụ ka ha na-ewere ya ọpọtuniti ịbịa bụrụ mmanụ anyị ahụ ka ha na-ewere ya ka ha na-abịa in peace o oh. anyị du bizi na-anụso onwe anyị ọgụ ndị a na-akparanwa ego anyị unu nọ n'ebe ahụ na-ekwugheri ndị igbo na-ekwugheri na-akọmpel onwe ha how can you compare your brother how can you compare oh my god i'm crying for these people ah god I'm crying for the Igbos. Since how many years nọ na this United Kingdom afụbeghị m onye Manchester pụta na-asị onye London pụta na-asị ah Manchester anyị mma anyị ụnụ mma afụbeghị m ya bifo ọ onye Spain na-apụta na-asị anyị UK mma a na-eme mmegheri ahụ na soshal midia at the end of the day Kenya Genere, nothing they will play with us and they will dump us like nothing onye yoruba pụta osi ndị igbo leave our land for us leave our land for us anyị pụzie anyị a na-edevelopụ unu na mba anyị na-edevelopụ ụlọ na mba at the end of the day biafra ahụ bịakwanụ biafra ahụ bịa at the end of the day biafra ahụ bịa what will happen what will happen unu egbuzie onwe unu gbuzie onwe unu Imagine. Imagine that. People are just hating hating on each other. What a flip. Like why? Why? Why they why so much hate? Why so much hate? It's bad. It's so bad for that. For that kind of act. It's bad. ọkwa britain pụrụ from eu kịta onwere onye shedri blood onwere onye nwụrụ nụ na the matter ọkwa ọdụkwa like this ka ndị igbo si were si na ha chọrọ ịnọrọ onwe ha is the same thing is the same thing nobody died here ha ihe ha mere wu quiet vote quiet vote but ndị igbo anyị ndị nọ na politishan ha pụọ ha eje buru ego chia ụnụ unu na-anọghị na politishan waka ha buru ego ahụ ha erie unu anọrọ ebe ahụ kọmpe onwe onwe unu kọmpe wa onwe ụnụ ụnụ emewe comparison of each other competition discrimination hatred mentally derailed act stupidness So stupid. So stupid. That is madness. That is total madness. Total madness. That is total madness. Odumeje pụtara na compare R&D Zogu. Na-eme comparison with R&D Zogu. I am born and brought up as Aaron Dizogo. I am proud of where I come from Uwa ọzọ m ga-apụta ka mmụọ m na-arụ ndị izu ọgụ ọzọ m ga-apụta ka m pụta as onye akụ nwata chai god forbid i will never i will never feel like that with my own brothers and my own sisters sụrụ Igbo hi oh, I cry for you people I cry for you people because at the end of the day unu nwa nọ na Nigeria ya ata ya unu ya ata afụfụ unu ya afụfụ because anyị nwa anyị ego hapụ unu n'ebe ahụ ka unu gbuwe onwe unu nna nnamdi kanu nọ na-afaiti maka biafra unu nọrọ na-eme kọmpereshọn onye ka ibe ya imagine were pụta wee na-agọ ndị arụ ndị asị hol iyi were na-agọ perikoma iyi How can you insult a dead person? How can you insult a dead person? Do you want to die? Do you want to die? How can you start calling at a dead person and the family and around this org as a whole? Anyway, if you don't get the repercussion today, you will get it tomorrow. That is all I have to say. Good morning.